na mba. iro n'Imo steeti ihe iro nọ na Hofort iro na Ebonyi steeti ihe iro na Abia steeti anyị tabofu na Chukwu ihe nwere obi nwanne ịma na ịchaka na ebe na okwu nna bụ igbo bụ eziokwu ịma na onye nwelụtụ ya nụrụ igbo ka nwere obi nwanna obi nwanna maka anyị zara unu nne ntịsa. ife ntịsa ntisa n'ala n'igbo eliga sịrị sịrị sịrị sịrị kọlụ kọlụ kọlụ ife omela n'igbo eliga ka anyị zelu nne ntịsa ka udo eje n'ụlọ ịma na okwu nna bụ igbo bụ eziokwu ịmana onye nwelụ ndị ya lele njenjenje ị na-akpọ onwe gị nwafọ Igbo n'ịfụrụ Igbo n'anya mana gị na nwanne gị mekọ ire omemisegiya ịkpọrọ ihe onye aba aba abakeleke isi n'osi Nsụka ọ bụ onye ime obodo

n'anya mana ifu onye mbise ibido wee kpalịba onwe ibido wee sitọba onye mbise batabeghị agwọ batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbise tupu ịchụba agwọ yanyi ụja ntị n'ọfụma ịcha kike ji tara ebe ha mezie onye igbo ebe igbo onye onye kpatara ego oyibo isi na ọgwụ ụlọ ọgwụ ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe eji gbalụ ha ya mere ụfọdụ akpata ego ya dị ka nwa gị ụcha ntị ọfụma na mụchita na-ebia ngelebe ndị ne onye ntịsa adị igbo chụba n'ọsọ

na Ofortu Iro na Ebonyi steeti ye Iro na Abia steeti Anita bofu na Chukwu Ewele obi nwanne Ịmanịcha ka m ebe Igbo niile na-ebofu na-ejide Nne tisafa na-eme na kichin obi igbo ịchakebe ewu amụwa ndị okenye anya okwu nne nne na nna ga na-agwa ọgbụlị ezunu ka m na-agba ife na ọ bụ sọsọ ị na-akọlọ mụyi ibe mere gị na Ebonyi steeti jemere gị na Anambra jemere gị na Enugwu steeti na Abia steeti ibe mere gị na Imo steeti akwa ka iwe tinye nkewa ụmụ gị wee sọrọba asọrọ ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na-agwa ozugbo n'ike ịma na okwu na-agwa igbo bụ eziokwu ịma na onye nwere dị ya ntisa melụ n'ala igbo ije dị siri ike ọlụlụ dị na nwunye na n'igbo ụfọdụ siri ike ewuowo maka gịnị ndị okenye atụrụ ana karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ọgọ ndị ebonyi ọchọrọ ọgọ ndị enugwu achọrọ ọgọ ndị abịa achọrọ ọgọ ndị imo steeti achọrọ ọgọ ndị anambra ife ọ bụ nkewa oyinugwu chati ka m nwee onye ego onye ntisa igbo ụfọdụ na-alụ kọmpini na ndị Igbo ụfọdụ Chiefs ya na CEO outside and Igbo ọnụ vive ga-aba na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya ebe o si tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu ovuka ebu na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na-ebutebu ebute nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuo n'orije ahịa orije ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola esuba alufa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmanụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego nwanne na-ekwe ịtani n'ịta aka ji ịtani wee bịa onyezi gị ịtalụchi ego ọdị ego ọdị onye ntị sa adịghị otu ba n'ọsọ

Iro n'Imo steeti ihe Iro nụ na Ofọte Iro n'Ebonyi ihe Iro na Abia steeti Anyị ntabofu na Chukwu Ewere obi nwanne Ịmanịchaka mebe Igbo niile na-ebofu na Chukwu Igbo obi Igbo ịchaka ebe safa na-eme ayo mmadụ bụ na zụrụ na mmadụ bụ na na-aga onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwu ka mụ bụla ịgba kene Chief Tochukwu na Ogidi Chairman CEO Dom, Linton Group of Companies, yo. Linton Hotels, Linton Foundation, Linton Care, onye bụ lebu n'obusigo Chiftochukwu nwoke afọ ụtụ maka anyị na Panama anyị kene mmiri ọma Daniel Dixon mmiri ọma na Panama chairman CEO aha Land Global limited ọkụ nwere enwe onyeọmadị solusibe mmiri ọma na mekene gị chifu mmiri ọma na panapodoo ụtụ ịgba ka anyị jenu na ọba. dịọba enelụmụ GPRS ndị ọba niile ọkpọlọkpọlọ ya obi kuba na odogwu ezi nwa awụ ihe gbuo onye nwere ihe nwere ibe onye ịchaka na-ekene n'ọdọbụ na ịta nwere ibe ezi oyi mela ọgọ gaba ọkpatozuru ọra na ọbụ onye ego ifeobi na ahụ ihe gbuo obi kụba ma pụta ịgbaka dị jenu na ekwulọbịa kenelụ ma bịrịsị ọgo ya ka mụ na-ekwu Mr. Joseph Ezokafọ dorizaza n'onye nwere ya nwere ire ọmadụ mmadụ oke ji akarịsị iwe mere anyị nọzuo ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị nnekwulọbịa adresị nnekwulọbịa Dewi Dewi ọ bụ onye ga-abụ na agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge ndị aka n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Cresom Sodo ya na netkomasio nwoke nọ mmewulife gbachi na-emele jembe ogodogo anyị buru ịgbanwedo enelu ụmụ eze jizizi na lulio ọ na-aka emeka nwekọnkọ imani chioma sirio emika gosi limited yo onye ọcha na igbekwali enwe chairman five star record o maọbụ nnene anaghị eze na kọnsida onye nwere gị nwelibe onye nwe anaghị eze anya anyị jee n'alụ rio anyị kenife dr hen ọgọ Mining Company ọbinazụya gị ime nwere ife ịmana ibute gosiki chezi nwa merigbo ife n'ala ife oyimume lokọkabane n'ụwa ịmana iso sibe ife n'ala ife asịsa Igbo chụba Igbo ka anyị e nwere nwanne na n'Igbo Igbo niile ka m na-agba Igbo chụba Igbo ka anyị e nwere obi nwanne na n'Igbo ofuo Iro na Anambra Iro n'Imo steeti iru unu na Oforto ya na Ebonyi steeti ihe iru na Abia steeti onye nta bofu na Chukwu ihe ewere obi nwanne ịma na ịchakala

ọzọ bụrụ na-ekwusigo anyị kele agbalaze odogwu Chief Janet Ifegud nwa mụtara na mma agbalaze onye ka Chukwu dị izizi n'ọzọ bụrụ Chioma si Igbo Diamond Limited weebulebe ebusigowa agbalaze ịmadị so na kalisia mba onye bụrụ ebu n'obusigo agbala nze onye ka chukwu karịzịa karịzịa karịzịa otu ịgba ka anyị jee n'ihe mgbasi ka anyị kene His majesti. Majesty eze bụkwanụ mkpọ ihe nwanọzi ihe mgbasi odogwu odozi obodo ihe mgbasi eze ugwu mba Osayi eze ndị Igbo nke izizi na Benin Republic odogwu ihe wadwere si Osayi ya ka mụ na-ekwu obodo kele ego ọzọ bụrụ kenenu nwakamma tifilosios ikekwanụ ezemọgọna ọzọ bụrụ ebube chukwu ụzọ nke izizi n'ọzọ bụrụ ọgaranya na-atụ egwu chukwu ezi oyi mekene ojunu nke mọgọ ojide onye nwanne ya na onye nwere dị n'ogwere ibe na mmadụ oge dị aga tụọ dị ebube chukwu nsọ

aka na-ekele onye nwere ubi nwere mmadụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị nwata mmanụ dozie akụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị kedu maka oji fọdụ njem ọgọ ọbụ onye ka mụ na-ekwu Prince Pelis okwu oji fọdụ njem ọgọ n'ezi oyi fọniche mọkọ Prince onye nweli nwere ibe na mmadụ nke dị karịsị eze ndị n'ọba

Maazị Jude Oscar ugogbuzuchake onye mana ụwa ni onye nweli enweli ife chemazi o ugogbuzuokoli aka na-emebe moto asọte kedu nke ị na-achọ ezi oyi na nweli enwe ugogbuzuchake si n'ata egwu na na ekenero ndị ọka m nne melụ na na-eti egwu na-etisi egwu ike kelere m ike ga ọgwụ eru ikenecha ike n'elu m transfọma ndị achina transfọma ndị agụata chifu emeka otu igba odogwu akwa bili lomoni rekọd nwa mụtara na mma ọnwadubụna odogwu nwa gị bili akụ naanị sisi na ndewi n'onumageleyo osisi ọmapụrụ na nedo ekwentị hoyila nja kedu maka obi ego na china obi nwele ego Mr. Okechukwu kisili ezi nwa Chukwu keme nwagwata tifiamotos eze Chimeleze ka izizi na nnedo enere m ikukwama ikuku ego Chief na Nicewin n'akọkwa ikenelu m obi abụrụ dike ka izizi n'ọkịda enelu m Chief Eze ji amatụ odogwu disco oil and gas limited ide one of aguleri ide na dubai kenelu makatakume ensapeka bọsụ ya na alụsi ego alụsi ego n'ọkịta kenelu mụdọperi spanish kingdom apartment obere nwane magụ manicure pedicure ezi nwa obodo ukwu onye ọma n'ume ekene enere m dọkta igwedo di celebrity doctor mmiri na-ezolola na nando ene dọkta ambasado ọfọja memenike chairman dixi properties n'onume Onye ọnya n'isolusibe n'onye nwere ubi nwere ife kedu maka splendid furniture akụ eze don lukwunye na-ebi ya na mmadụ ka edichalesi ya kenere bụ instigato na ph nọmba 1 ikenemanlaijiko ojimoto eme ọbụdo nwakochukwu nnewi ọganaiza ịla enelu m taiga ọ bịafula ego n'ọkịda na mmadụ na ọkarịrị akarị chukwu gọzibeba onye nwere mmadụ onye nwere n'elu ụwa ewu na nọ n'ebe ndị Igbo banye ohere